ụmụnne m ndị Igbo ekele m ụnụ ọ nwanne ụnụ nwoke oke nwa ndị Imo na-ekwu azụ nke onye chiri ya zere e nwekwara ya ọzọ m chiri ịrụta aka n'ụbọchị taa unu ga-eme last vidiyo ihe m kwuru okwu maka ndị dibịa anyị ka ha ji eme ka omenala anyị na ọdịnala anyị ji ala ndị dibịa oyiri fụrụ a wụ ndị mes ga awa tradishọn ọpụ ahụwa na-etipịa ya their tradition dey take go different dimension hapụ ya na-egosi a na-awa ọbara everywhere o take go different dimension and ọhịa na-eme ha rụcha ọrụ ọ naghị aga nye m chiri ukwu ịrụtụọ aka today wụ ihe gbasara ụmụ nwanyị anyị na mgbe gboo ọra ahụ ifu nwaanyị nọ n'ebe nna ya nọ n'ebe nna ya ruo 30 years elekọta na 30 years ka wụ na 30 years ọ chọrọ na achịkwa ka na ịlụ di 30 years ka na-eme ọ ka na-eme boyfriend ịbazie n'ụmụ ụlọ ndị mmadụ na famili niile na-afụ nwaanyị 40 years 50 years even ịbatazi village na-eme ifere ha lụbedi ọnwụọ na ha marụ mma ọ na ha nwere ma ndị nwere aka ọrụ ọnwụ onye ọbụla kwụsịrị ikwu pụta ihe niile na-awụ problem nọ n'ala Igbo ndị mmadụ werele na ọnọmal ya wụrụ nọmal ya awụ ihe anaghị eme a sị ịbịa na mberede ihe ji amakwanye nwoke wụ mgbe ihe na na-eme eme bidoro emewe na ndụ gị ikulie jụọ ese ya ka eji ama nwoke so onye m ji ekwugo ihe niile awụ iwe ọchị ụmụ nwaanyị niile a ịkpa ha aka n'ọnụ many of them now ihe mere many of them arụ mmiri anyị nwanwụ ndị Igbo lot of us si na mmiri wee ya ụwa anyị si na mmiri wee yọọ being as a woman ka m weregodi ihe gbasara dị mmiri na nwunye mmiri ka m kwee that one for now enwere ọda spirit enwere ọda um, this thing e na mmiri bete ka m ihe gbasara dị mmiri na nwaanyị mmiri because ihe agha dị major problem ifuru destroy our our women both men ịhụrụ nwaanyị na-ajụ ese ịwụrụ nwoke na-ajụ ese na-agba afa ịwụrụ nwaanyị wụrụ nwa mmiri inwe di mmiri bikọsi ya dịra mpad n'ala Igbo ọmọsọ ụmụ nwaanyị nọ n'ala Igbo si na mmiri wee yọọ ịwụrụ nwa mmiri ọ ma nne ga anaghị eme omenala nna ga anaghị eme omenala ị na-afụ tins tins ekwesịrị anaghị aga ka o kwesịrị ịga ijee gbaa afa achọpụta na ịnwụ nwa mmiri mebi imela ya one, two, three, ogaro. Don't lose hope. Elozula hope. Ọ bụ ndị dibịa na-akọsị ya ha na arụ ọrụ mmiri ndị oyigboro a and laziness na-eme ha ha ji mess everything up because na mgbo nna nna anyị ahụ onweghị onye na-agafe ịbịa na village niile e so inwe ịgba afa ije na dibịa nọ na nke village gị afa o nwere ka chọpụta na ị nwere di mmiri ma ị nwere nwaanyị mmiri na a ga-esetụlụ gị a ga-esetụlụ ha o je na mmiri nọkwa na vileji ụlọ wee mee ọrụ ọ dị ọrụ sọm enwee dọtọf mmiri na vileji ma ebe ukwu nne gị dị fa a ga-agba afa chọpụta mmiri nọ nso dọpụta mmiri ishi wee na ya wee ya ọwa chọpụta mmiri na-awa gị n'afa mmiri nwaanyị mmiri gaa ahụ si wee pụta ebe ahụ ka a na-eme ihe mmiri but this time na ha ji eme esi ihe mmiri ọpụ na-awụ ọrụ mmiri ọpụ ha bịa ha sị gị na a ga-achọ mmiri ya na mmiri ha ga-erikọ aja ma brọda ọwashi mmiri na mmiri na-efulokọta ọnụ fanyị bịta ọwụrụ na aja abịachi gị na a ga-achọ mmiri mmiri na mmiri ha ga-erikọ aja na mmiri niile wụ ofu ọ dị ka oge m na-eme ihe mmiri m ha jiri ngwa egwu na emere m ihe mmiri emere m ihe mmiri on more than three four times for where the same people the same person mere na ihe mmiri before ka m wey gwa ya ihe ị ga-emere m lekwe eme mmiri ị ga-aga ị ga-eje wee mee ya oje na mmiri ahụ mee ya mechaa ya ụzọ etiwara so onye nwa mistake ndị dibia na-eme ije dibia gba afa asị gị na a ga-arụrụ gị ọrụ mmiri jụọ ya sị ya gbapụtara gị mmiri isiri wee ya ụwa iwuru nọmba wan iwuchi ha ebe nne gị ya ụwa chi na ebe nna gị wee ya ụwa definite ọ wụrụ mmiri chi na ebe nne gị ọ wụrụ mmiri chi na ebe nna gị ebe a na-arụ ihe mmiri anaghị arụ ya na mmiri ọzọ a ga-achọpụtarịla mmiri ahụ isi wee ya ụwa isi na ebe nna gị wee ụmụ mmiri isi na ebe nna gị na-awa gị kibe aka isi wee ya ụwa eje ebe ha jee setụlụ aha ọ gaa a na-ekwu atụ ya n'ilu na oche dibịa atụ ajọ dịka o were nye ndị mmụọ n'aka oche dibịa ha anọzighị nkịta ọya wụzi dis mistake a na-eme so onye ọbụla jiri rụọ ọrụ mmiri make sure na the person gbapụtara daa afa mmiri enwe ndị gasị gị na ha ga-agbagbala afa na mmiri o nwere ike iburu onye Enugu ije ịrụ ọrụ mmiri na eje gbagbara gafa na Anambra ọ sị gị na agbaala afa na mmiri nọ na Anambra na enwere mmiri kọnetịrị gị erikọ àjà ihe niile ahụ wụ stori ọ laziness and ha nwa amaghị ya anaghị arụ onye gba the truth na-ekwuru because of ha aga mmiri people ga-afụ ha aga mmiri many people na protect mmiri ha na agaghị akwụ ọgwụ all these things in fact ha nwa achọghị hipụ apụ from dia shrine their side jere ọrụ so onye nwa the secret enwere ọrụ mmiri arụrụ na outside na-aga ọ bụrụ na dibịa nọ ya amarụ e, e, gwuru gị wayo gwuru gị wayo beta ọnụ ọhịa dị right way ndị mmiri a na-eje like isetụlụ dị mmiri setụlụ nwaanyị mmiri a na-eje na mmiri ahụ enwere mmiri nwoke mmiri ahụ nwaanyị mmiri ahụ bi na mmiri ahụ ka ị ga-eje jee nye ya aja nọmba 1 2 nwaanyị jeme ijeme ihe gbasara ụkwụ dị mmiri na nwaanyị mmiri dịka ụkwụ nwaanyị nwaanyị na onwe ya agaghị esoro ụsọ ụsọ ya nwa ka emere gị ihe mmiri ọ gaa enwe ya na-akpọ ngọ ngọwo convenant ngọ mmiri that's ọ nwoke na-emebi ya ọ nwụrụ nwaanyị nwaanyị mee ya ọ na-aga ọ dị ka ị nata ọgwụ isi nwaanyị ma ịkwụ ọgwụ isi nwaanyị ọ nwoke na-eme ya ọya ọya dị second wan nwaanyị ọ bụla na-aga ịrụ ọrụ mmiri ga-agbụrụ nwoke ọ ka esi eme ya ọ ga-abụrụ nwoke ihe gbasara ngọ mmiri nwoke ga-emebi ya so onye a ji 210 nọ na ịrụ ọrụ mmiri so onye ọbụla gara oge ọrụ mmiri si gị na na ọ ga-eje mmiri wụfu ọja na mmiri nọ n'ihe aja eme ya achị enyere ya ego ma ọ sị gị na mmiri a ga-echeki mmiri kọnetịrị otu mmiri iji wee ya ụwa mee ya my brother my sister ụlọ enyere ha ego ọ ndị ihe awụ dị secret nna nna anyị ha ji na-arụ ọrụ mmiri ọrụ mmiri ya wụ dị that's the softest and the easiest work a na-arụ n'ọrụ omenala but this time na ndị dibịa anyị na-abịaziri mezie ihe mmiri adịka ọwụ the hardest job dut ogene ha gbanye na-efolo ya the right way ha gbaziere gị afọ ihe mmiri pata asị gị na a ga-aja na mmiri nọ n'azụ ụlọ ha jee mere gị ya just ihe a discharging work ka m na-akpọ ya ọ bụrụ ka esi arụ ọrụ mmiri so ụmụnne m ndị Igbo onye nlọta ozi a ya tụsaa ya ya tụsaa ya ya wụ ka esi arụ ọrụ mmiri ọ ka esi arụ ọrụ mmiri dị ya ọ ya dị secret ọ ga ifu ife na ya nwanne my brothers and sisters arụọla gị ọrụ mmiri ụta na mmiri wee ya ụwa datin mere ọ gbapụta n'afọ ga stọpụ ọ bụrụ na ọ wụ dị ka ị na-achụ ị ga-afụ ya bikọs ọ ya nwa na blọk blọkụrụ gị ọrụ nwaanyị ka ị na-achụ ị ga-afụ ya ọ wụrụ ego ka ị na-achụ ị ga-afụ ya ị ga-afụrịla ife ị ga-adị ma yes na arụọla gị ọrụ mmiri ọya ọ dị sikrit ọya ọ dị kii tụsaa na ya dibịa ejezila ndị dibịa ejezila na mmiri enyi ha mmiri ha dịzila lezi ha ejezila na enyi ha mmiri na-arụ ọrụ na-arụ mmadụ ọrụ mmiri ọkwa na ịkpatakwa na ike onye ihe na-atọ ment befe ịkpata sọch mọni ji sọlva dis problem ọgụrụ ma ọ n'obodo oyibo dozi mmiri na ọ na-atọ ụtọ ego so onye ejisi ike weta ego ahụ nye ụnụ nwawu ndị dibia biko ntinye anya na ala sọlvara na the person the problem ka ọ dị hapi ndị ndị pesi ga-ejizi aka ya na ọ na-ekwu okwu ọka ndị ọka ọ dị pesi ga-ejizi aka ya na-akọnvinsi ndị mmadụ nna na omenala wahayes gakwa otu m nọ na ana m agba pepụl na-akọ aka n'obi na-ekwuchi okwu ike si na omenala wahayes because m atụfugo ego since spend a lot of money as I betere lent m uh, because ama m ama m the cap ama m that's ama m ama m the power nọ na our tradition nke culture but after everything akọ nkara m so biko na onye m sị ka m gwa ụnụ ọnya m sị ka m kọwara ụnụ n'ụbọchị taa onye ntụmọta ozi ya atụsa ya ọ kọọ ha m n'ọnụ n'ụbọchị taa ndewo